AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ọma ebiala ọzọ n'ụbọchị taa ka onye nwe m nọnyere gị nọnyere gị n'ezinụlọ gị ka anyị na-eme ngwa ịmalite isiokwu nke ụbọchị taa ana m asị ka onye nwe anyị duo anyị meghee akọ na uche anyị nye anyị ngwọta nke pụrụ iche ọbụna n'isiokwu nke ụbọchị taa n'ụbọchị gara aga e mere ka anyị mata na ọ dịghị ihe na-enye Chineke nsogbu ka ọlụ aka nke o kere eke bụ mmadụ ilecha ya anya hụ ya dịka onye a na-apụghị iso ụzọ ya onye a na-apụghị ịkwanyere ùgwù, onye a na-apụghị ego n'ihe ma n'ụbọchị nke taa isiokwu anyị na-atụgharị bụ Pọl na Galatia Pọl na Galatia mgbe Pọl na-ezi ozi ahụ nke Chineke kpanyere ya n'aka iji gazuo ọbụna ime ka ndị ahụ bụ ụra ndị a jụrụ ajụ matasị n'ezie na ohere dịrị ha ebe chineke nọ ma ọ bụrụ na ha ga-anabata ọkpara chineke bụ jizọs kraịst ọ garuru n'obodo galicia bịa hụ na nramahụ a a na-ekwu okwu ya bụ nke dị n'obodo galicia pọl lerukwara anya n'ala hụ ebe nramahụ a gbanyere ụkwụ hụkwa ihe nlọpụta ya ọ bụrụ na anyị lebatụ anya n'akwụkwọ ndị galicia isi atọ malite na amaokwu nke mbụ ruo na nke iri dịka o doro anya na Pọl ji ozi nke Chineke ozi nke alaeze eluigwe wega n'obodo galicia Pọl chọpụtara na ndị a eziri ozi nke Chineke ha anabata ya kwere na ntụziaka nke sitere n'akwụkwọ nsọ ga-abụ ndị na-atọ nchinchi ndị na-ala azụ ndị na-eme ihe ya na okwu ma ọ bụ ndụmọdụ nke Chineke nyeworo site n'akwụkwọ nsọ na-amakọghị ile anya n'akwụkwọ ndị galicia isi atọ amaokwu nke mbụ n'ihi na Pọl eleghị anya nke a n'aka ndị galicia Pọl wee na-asị n'akwụkwọ ndị galicia isi atọ amaokwu nke mbụ ma ndị galicia na-enwe uche onye riri obi unu ndị e were Jizọs Kraịst gosi ọra mmadụ n'anya unu dị ka onye akpọgidere ri n'obe ndị a bụ ndị e mewuru ka ha ghọta ka ha mata na ọ bụ n'ihi ha n'ihi anyị ka jizọs ji gaa n'elu obe ịgbapụta anyị ọ bụ gịnị kpatara mgbanwe nke a nke pụrụ ịtụ mmadụ n'anya ebe unu nọ na nkega nke abụọ ya sị naanị nke a ka m na-achọ ịmata n'ọnụ unu unu sitere n'ọlụ dị iche iche nke iwu nata mmụọ nsọ ma ọ bụ na unu sitere n'ọnụnụ nke okwukwe nata ya gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa nke a bụ ajụjụ Pọl na-ajụ ndị Galeshia Pọl na-eme ka ha mata na ọ chọrọ ya n'ọnụ ha olee otunu si nata mmụọ nsọ ọ bụ site n'ọlụ nke iwu dị iche iche ka ọ bụ site na ọnụnụ nke unu nụrụ ma kwe cheta n'ụbọchị nke abụọ anyị kwuru okwu onye ahụ nkọcha ga-adịrị eme ka o doo anya sị na onye ahụ abụghị onye na-amaghị Chineke lekwa ya na ọ pụtala ìhè n'ụbọchị taa na Pọl na-ajụ ndị a ajụjụ mmụọ nsọ unu na-ataworo ọ bụ site n'ọlụ dị iche iche ka ọ bụ site n'ọnụnụ nke unu nụrụ ma kwe ndị a bụ ndị na-ataworo mmụọ nsọ ka ịhụ e gị onye mụ na ya na-atụgharị uche na ọ dị mfe mmadụ ichipụ n'ihe ahụ nke o kwere ma nchịpụ ụkwụ nke ndị galicia bụ nke nyere Pọl mgbu n'obi Pọl ji wee na-ajụ ha ajụjụ dị otu a onye riworo obi unu onye gbaghasịworo obi unu ma na-eme ka anyị mata n'ụbọchị taa si na ihe ndị a niile na ebe ha si na-abịa ozizi ọjọọ ndị a niile bụ nhuku nke ikike nke onye iro ime ka ndị mmadụ ghara ịhụ amara nke Chineke nyewuru ha nke zuru oke nke pụrụ ịnapụta anyị ịtụ anyị n'agbụ nke mmehie ime ka ha ghara icheta sị na ọ dị mgbe Jizọs Kraịst bụ onye kpọgburu n'elu obe n'ihi mụ na gị ya achọ ikewapụ ha n'ụzọ dị otu a ime ka amara nke Chineke dị anya ebe ha nọ mee ka ndị abụrụ ndị tụgharịworo ịtụkwasị uche n'ike nke onwe ha ịtụkwasị obi n'ike nke onwe ha bụ isoro ụkpụrụ nke iwu ịchọta ibi ezi ndụ ma ọ bụ ezi omume ịkpa ezi agwa n'iru Chineke nke a kpatara Pọl ji jụọ ajụjụ nke ugbo abụọ a bụ nke anyị meworo ka ọ pụta ìhè unu natara ikike nke mmụọ nsọ site n'ọlụ nke iwu ka ọ bụ site n'ọnụnụ nke unu ji were kwe gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ihe ndị ahụ nke mere n'obodo Galeshia anaghị eme n'ụwa anyị ugbu a echeghị m na ihe ozizi ndị a gaara aba uru ọ bụ n'ihi na ọ bụ nramahụ nke na-eso ọgbọ niile nke na-emekwa ka ọtụtụ ndị mmadụ laa n'iyi nke meworo ka ọtụtụ ndị mmadụ ghara ime onye Chineke bụ ọ bụ ya kpatara eji na-atụgharị isiokwu ndị a n'ụbọchị taa ka anyị ghara iche na mgbe a na-ekwu okwu ndị a n'ọbụrụ ndị na-amaghị Chineke amamụta ọnọdụ mụ na gị dị n'ụbọchị taa gbasara okwukwe anyị Chineke nyewo mụ na gị amara anyị ọ ga-anara amara nke Chineke mara na ọ dịghị ihe anyị mere dị ka ọlụ nke iwu pụrụ inye anyị nzọpụta pụrụ ịnapụ anyị na mmehie pụrụ iwepụ nramahụ mụ na gị anyị apụghị ibi ezi ndụ site n'ọlụ nke iwu n'ụbọchị na-abịa abịa n'ezie ọ ga-apụta ihe karịa ọ dịghị onye pụrụ ibi ndụ site n'ọlụ nke iwu n'ihi na ihe dị n'iwu karịrị akarị mgbe ị na-eze nke a ịzọbala ụkwụ na nke ọzọ ọ bụ ya kpatara jizọs kraịst ji were ndụ ya chụọ àjà n'ihi mụ na gị gị onye mụ na ya na-atụgharị uche biko jide nke a aka n'ụbọchị taa onye okenye eze nlewemchi imeela na ndụmọdụ nke ezinụlọ nke wetara anyị n'ụbọchị taa imeela anyị na-arịọ ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike amen ezi enyi m ọma na-ege mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị bụ na ị nwere ajụjụ nke chọrọ ịjụ bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363-7224 363-7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com onye ọma na-ege ntị mara na anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche nke ụbọchị taa na n'ọnwayọ gị abụ ọma umema niile ka ha ga-eri si mkpanye n'ezigbo omume ha ga-adịrị ya

anyị ekelela unu ebe ọ dị ukwuu ndị Seventh Day Adventist District Church Choir nọmba 1 School Road Aba na-abụ nkunu nyere anyị n'ụbọchị taa onye ezi omume ka Chineke bụ onye ezi omume bụ onye ga na-akpa agwa Chineke unu emeela arịrị ekpere anyị bụ ka site na amara Chineke ka unu bụrụ ndị ezi omume n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-abata nye anyị ozi ọma nke pụrụ iche tupu mgbe anyị ga-anụ olu onye mgbasa ozi ka m chekwutara anyị na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363-7224 lee otu ị dị n'oge a ka amara chineke bara gị ụba ka ịhụnanya ya gakwa n'ihu ị na-adịrị gị ha akwa ọzọ fọrọ anyị iji lenye anya n'okwu chineke tupu anyị eme nke a ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe gị onye hụrụ anyị n'anya n'ihi ikwesịrị ntụkwasị obi mgbaghara anyị adịghị ọcha na-agazi agazi anyị mee mgbe anyị na-anụ okwu gị n'oge a ka anyị wee nụtara onwe anyị ndụ n'aha jizọs bụ onye nwe anyị emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ matiu isi iri na ise amaokwu nke abụọ matiu isi iri na ise amaokwu nke abụọ ọ si alaka ọbụla n'ime m nke na-adịghị amị mkpụrụ o wepụ ya alaka ọbụla nke na-amị mkpụrụ ọ na-emekwa ya ka ọ dị ọcha ka o wee mịa mkpụrụ karịa isiokwu anyị n'oge a bụ mịa ọtụtụ mkpụrụ mịa ọtụtụ mkpụrụ mkpụrụ anyị na-amị bụ mkpụrụ nke ezi omume ịdị ndụ dịka Chineke chọrọ n'aka anyị dịka ndị a mụrụ n'ọhụụ ndị natarala ike nke mmụọ nsọ ndị ekpughekwara otu chineke chọrọ ka anyị siri ji ije n'ime ụwa ya enye anyị ike anyị aghọọ ihe nlereanya nye ndị ọzọ dịka onye ọrụ ubi ọtụtụ n'ime anyị ndị ọrụ ubi ma ọ bụkwa ndị na-azụ ahịa ma ọ bụ ndị na-anọfụta ihe ndị ọzọ dị iche iche otu ihe were anya bụ si na mgbe rue na mgbe onye ọbụla na-eme ihe ọbụla ọ na-eme na-abịa hazie ya lee ndị dị mma lee ndị adịghị mma lee ndị ọ ga-eji mee ihe lee ndị ọ ga-ewefu ewefu ọ bụrụkwa ụmụ akwụkwọ ọ dị mgbe a na-anọgide abịala ụmụ akwụkwọ ule mgbe ahụ a na-ele ụmụ akwụkwọ ule ọ dị ndị a ga-asị imere nke ọma ọ dị ndị a ga-asị imeghị nke ọma fụọ ọ dị ndị a ga-asị megharịa ihe a meta ya ọ bụ otu ọ dị n'ime ndụ nke ezi omume dị ka mkpụrụ anyị na-amị Chineke ọtụtụ mgbe na-akpachapụ anya tinye anyị n'ọnọdụ ebe a ga-ele ịmịfụta mkpụrụ anyị ka m kwuo ya ọzọ ka ọnọdụ ịmịfụta mkpụrụ anyị si dị ọtụtụ mgbe Chineke na-akpachapụ anya tinye anyị ebe anyị ga-anọ ile ọnọdụ ịmịfụta mkpụrụ anyị n'ihi gịnị mgbe ị gara ebe ihe siri ike ma ọ bụ ebe a na-agha ụgha ịmara na sị na ịgha ụgha adịghị mma Chineke ga-ahafụ gị iji mee ka iwu ihe ebe ahụ iji mee ka ịmịpụta mkpụrụ nke dị n'ikwu eziokwu mgbe ahụ mmadụ niile gachara ụgha gị bịa kwuo eziokwu otu ihe si dị ma ọ gị baa ebe a na-ezu ohi mgbe ahụ ndị niile n'ebe ahụ zụchara na gị si ee e, agaghị m izu ma ọ dị onye nọ ma ọ dịghị onye nọ ị gaghị izu ọ bụ ịmịfụta mkpụrụ ọma ka ị na-amịfụta ebe ahụ n'ihi na okwu chineke niile nụrụ mmụọ chineke nke dị gị n'ime ma ijibe ya mee ihe a ga-eji bulie aha chineke elu o bidobeghị ọ dịbeghị uru ọ bara ọ bụ ya bụ ihe anyị na-elenye anya n'ụbọchị taa mgbe anyị na-ekwu okwu ịmị mkpụrụ ọma onye nọ n'etiti ndị ezi omume ihe na-aga nke ọma ọ gaghị ịma ma ọ na-amị mkpụrụ ọma ma ọ na-agha amị mkpụrụ ọma Ruokwa mgbe ọ bara n'etiti ebe ahụ a ga-enwale ịmị mkpụrụ ọma ya ya mịpụta mkpụrụ dị mma site na na jizọs n'agbanyeghị otu ihe niile ahụ ji dị ike ya dabere na jizọs na ekpere n'isi ee ihe a bụ ihe m kwesịrị ime ya eme ya ọ dị dị ka ịma atụ anyị nwere n'akwụkwọ nsọ ndụ josef n'ihi josef nwere mkpụrụ ọma n'ime ya mgbe ọ gara n'ijipt mgbe ọ nọ n'ụlọ pọtịfa ọ dịghị ihe gbasakwara ya ya na ndị ezinụlọ ya na okwu chineke mana n'ihi na ọ dịla ya n'ime ọ mefụtara mkpụrụ ọma o kweghị ime ihe ọjọọ n'ihi na ọ sị olee otu m ga-esi ime ihe ọjọọ a megide chineke ọ bụ ụdịrị ịmị mkpụrụ anyị na-ekwu okwu ya dịka akwụkwọ nsọ na-akwado anyị kwesịrị ị na-amịfụta mkpụrụ ọma n'ihi na ọ na-egosipụta na anyị dabere n'ihe ahụ anyị na-ekwu imefụta mkpụrụ ọma anyị n'ime jizọs abụghị ị na-aza ya n'aha na-agagharị mana onye ahụ kpọrọ nwa jizọs elere anya ikwu eziokwu ya bụrụ onye ụgha gbaa gburugburu onye ahụ a lere anya n'ihe dị n'ihu ya ma ọ bụ ihe dafụrụ ya gafere na ọ ga-ewere ya chọọ onye nwe ya nye ya ịlọgharịkwa jụọ ya ị hụrụ ihe dị otu a ya sị ahụghị m ya onye ahụ amịwabe mkpụrụ ọma n'ihi ya ka o ji dị mkpa na mkpụrụ anyị ga na-emefụta mkpụrụ ezi omume ime ihe ọma bụ ihe ndị ọzọ ga-elere anya n'ihi na anyị enwee n'ike mmetụ ihe a ha esoro anyị mgbe ahụ ka mmụọ chineke nọ n'ime anyị gị na-enwe obi ụtọ n'ihi anyị na-eme ihe chineke na-achọ ọ dị ihe ọzọ anyị kwesịrị ilenye anya ọ bụ eziokwu na anyị niile na-aga ịga eluigwe ee ivu n'obi ịga eluigwe mụnwa fụkwa n'obi ige eluigwe onye ọzọ bụ n'obi ịga eluigwe mana ọ dịghị onye na-aga ịba eluigwe a na-enweghị ihe eji nwalee ya ma ọ bụ ihe eji tụọ ya mgbe ụfọ ọ bụghị chineke na-aga iwepụta ya ekwensu onye anyị na ya na-agba mgba ga-ịbịarịrị ebe ịnwale mmadụ si ee ka m maranụ n'ihi ya ka o ji dị mkpa dịka anyị na-anọgidesi ike n'ime jizọs dịka anyị na-enwe ndụ nke ezi omume n'ime jizọs mgbe ahụ a bịara ịnwale anyị mgbe ahụ ọ bịara ịtụ anyị n'ihe ọtụtụ ka anyị ga-eji gosi si ee anyị kwesịrị ike anyị egosi ikwesị ntụkwasị obi ọ bụ n'elu ikwesị ntụkwasị obi iji obi anyị iwere okpukperechi anyị bụ ebe a ga-eji ma mara ụdịrị mmadụ anyị bụ n'ihi onye ọbụla nke kwere sị aga m agbaso ụzọ jizọs ya bụrụ n'egbugbere ọnụ ọ bụ ebe a na-enwe nsogbu na-ekwu ihe ọzọ n'ọnụ na-akpa ihe ọzọ na n'ihi ya anyị kwesịrị ịbụ ndị na-amịpụta mkpụrụ ọma mkpụrụ nke ezi omume mkpụrụ nke na-egosi ọdịiche ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe nye anyị ike n'ime ụwa ọjọọ a taa ị na-amịpụta ezi mkpụrụ na-egosi ọdịiche nke dị n'ime anyị n'aha Jizọs amen ezi nwa chineke ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot mara na ị nwere ike krai n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ezinwa chineke na-ege ntị ka anyị were ohere ọma chekwutara onwe anyị na ndụmọdụ nke onye mgbasa ozi nyere anyị n'ụbọchị taa ka anyị wee bụrụ ndị ga na-amị mkpụrụ ezi mkpụrụ n'aha jizọs ọ dị mkpa ka anyị nwee mmụọ nke chineke nke ga-eduzi anyị ka anyị na-amị mkpụrụ dịka kraịst si chọọ ma na-arịọ gị onye ọma na-ege ntị na onye ga-amị mkpụrụ n'ime kraịst ga-amara kraịst ka otu anyị si ama kraịst anyị ga na-agụ akwụkwọ nsọ ụbọchị niile nke ndụ anyị anyị ga-amara na anyị ga-ewepụta ohere n'ime ohere adịghị ohere adịghị na-amụ akwụkwọ nsọ chineke na-ekpe ekpere na-enye chineke otito imela onye mgbasa ozi chukwunenye arụkwe nwa chineke tere mmanụ onye wetara anyị ozi ọma nke pụrụ iche nke ụbọchị taa anyị na-arịọ ka ịhụnanya chineke ngọzi ya na amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen otu aka aka njikwa na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-ekele ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa na-arịọ ka udo chineke chia n'ime ndụ ndị gere eke unu emeela ndị igbo ọma mara na ị nwere ike ige oziziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo